igbo bụ igbo ọha na eze ndị igbo igbo mụrụ nze mmụọ ọzọ a sị m ya maara anyị mma biko na o nwere ife m chọrọ ibido ka nkọrọ ndị igbo ife na-emezi n'ala igbo maka na chineke zọrọ m ndụ ka m na-asọkwa ka ọzọ kwa ụmụnne m ka a bụrụ nke na a na-akọ akọ na ife mere eme e nwere transport a na-akpọ Lamb of God amaọm na onwe ndị men Lamb of God Motors ndị a bụzi ndị eji ezi ori kịta ndị a ndị eji egbu ndị mmadụ nwere ndị a ndị eji egbu ndị mmadụ ụmụ igbo anwụchakwala ịpụta n'ọpa iwe ka ha ga-abịa ofu onye ya abịa sị gị na ọ bụ draiva na ọgụ na nwere onye chọrọ isen gụnye nọmba were nọmba ya nye gị were nke gị nye echi ime wee biri etu ahụ ife a na-eme ewu na ha ji ma ndị ohi ma evritin niile ịbata ebe ahụ banye moto enwere ndị a eburu nawa wori ị na-eje Abuja ị na-eje Sokoto obodo sọrọ ha nwụta akwana ga-atụkpu ohu na dị moto atụkpu ohu na dị moto ndị mmadụ eju onwekwa onye yeghe ghe ọnụ polisi adịghị ekwu okwu onweghị onye na-ekwu okwu ndị a na-ekwu ebe ha nọ wee mem nke m bụ na iruo n'izuchukwu park na dam flyover n'akụkụ chidubem transport iru akwa n'ebe ahụ ebe a ka ndị nke a na-anọ n'ebe ahụ feti motos na-aga benin na-anọ na dam flyover ahụ enwe ụmụnne m bikonu abara m ụnyaahụ moto ndị a wee buru anyị anyị anwụchakwa n'ahụ wee gbagide ọ bụrụ na ọ na chineke zọrọ anyị ka a bụzi anyị abịa ime ọfịa ndị ama iwu nụrụ ife na-eme wee bịazie chụwazie ji moto gbanawazie egbe elu wee mma chọpụta na moto ahụ ebe o kwesịrị ịga ka ọ na-aga na ndị anọkwa na moto ọkwa ndị bụ anya ma ọ na ha jụkwa egbe ndị Lamb of God ka m na-ekwu Lamb of God motos ha na ha wee megide Chineke wee zaa ya wee leskiu anya wee pụta sokurusogonụ m kene Chukwu mana ihe m na-agbakwu Igbo kịta nụ gbawa na ọsọ na transpọtụ a na-akpọ Lamb of God motos Lamb of God motos efu ya gbaba ọsọ gbabakwa ọsọ ọkpago na-agba ha hakwa eje ebe e kwuru ka eje ha sịrị na ha na-eje Legos ha etinye ha na-eje Legos hele odu oburu ugwu gbawa obodo ọzọ ọkwa ogbugbu ka ha na-egbu ndị mmadụ ụmụ igbo anwụchakwa na ma ndị na-efu efu ndị asị na ha pụrụ n'ụzọ ọkwa ndị Lamb of God Motors Lamb of God Transport Motors onye nu ozi a nya tụsaa ya nya gbasaba ka ọha na eze ndị igbo ka onye ọbụla bụ onye igbo mara ife na eme Lamb of God Motors ha nọ n'ọpa iwe ka ha nọ n'evriwia amụọ m na ha nọkwa n'obodo a biko unu ka unu chọpụta ihe na-eme na ndị egbukpọna ndị igbo ka onye ọbụla akwụsị ịbazi moto a from now Lamb of God Motors ka m na-ekedegoro Chukwu ka m na-ekwukwe ndị ọzọkwa ihe a mere na nwere ike inye stori about dis vehicle so ana m ekene onye ọbụla si ka ọ gbara onye ọbụla na mma